bụ ndị otu na ndị enyi Joyce meya Ministries. Ọtụtụ ndị mmadụ chere na Chineke adịghị ha mkpa. Nke a bụ ihe mwute nye m n'ihi na Chineke dị egwu. Ọ dị nnọọ ezigbo mma ịtụnanya dị egwu. Amaghị m ihe ga-eme ka mmadụ ọbụla ghara ịchọ ka ya na Chineke adị mma mmekọrịta ihe. maka okwu gị n'abalị a ma anyị na anyị ga-anụ ya nabata ya hụ ya n'anya ma mezuo ya site n'inye aka gị n'aha jizọs n'abalị aga m ekwu banyere mpako na obi umeala ugbu a Andrew Murray dere akwụkwọ nke a na-akpọ obi umeala ma ọ masịrị m ọ bụ obere akwụkwọ ma ọ dị nnọọ ezigbo ike ọ dịbeghị nke m dere m otu n'ihi na ọ na-ara ahụ ire ha ya mere ana m ekwu ka ị zụrụ nke ya <laughs> achọrọ m ka akwụkwọ m gaa ahịa ma enwere m ihe nkụzi banyere mpako na obi umeala mana o meghị nke ọma m zoo ya n'okpuru isiokwu ọzọ mana nke ahụ gatụrụ ahịa mana ọ bụ o siri ike orure ndị mmadụ anaghị aghọta otu mpako si jọọ njọ na otu obi umeala siri dị ike ma aga m ekwu ya ọzọ ma anyị anaghị achọpụtacha otu o dị njọ mmụọ mpako dị na otu obi umeala si dị ike ugbu a ihe a bụ ụfọdụ ihe ndị o kwuru um, mpako n'ezie o nweghị ihe karịrị njọ karịa mpako ọ dị anyị n'ime ọ dị n'ime anyị ma o zoro ezo ma isi n'ezi lewe ya lee ndị mmadụ nwere nsogbu nke mpako ihe ikpeazụ nke ha ga-eme bụ ilegide ma kwere na ha nwere nsogbu nke mpako nke ahụ bụ ihe mere o ji si ike ire ihe ọbụla nke bụ mpako n'elu ya n'ihi na ndị chọrọ ya agaghị achọ ka onye ọbụla hụ ha mgbe ha na-ewere ya ka mmadụ ghara iche na ha chọrọ ya mpako bụ ihe na-ebute enweghị ịhụnanya otu mmadụ ji eche ihe ndị ọzọ chọrọ na ihe ha na-eche na-adịghị ike ha ọ bụ ya na-ebute ihe ọjọọ niile na okwu amamikpe niile mpụta ihe nke obi ọkụ niile mmetụ niile na mgbakasị ahụ echiche obi ọjọọ niile na-agbagharaghị mmehie niile na-esite site na mmụọ nke mpako ugbu a tupu m amalite ịgwa gị banyere obi umeala achọrọ m ime ka o doo gị anya na obi umeala abụghị adịghị ike amaghị ihe ngagharị ịma ụdị ịdị ka obi umeala na-egosi ya n'ihu gị mgbe niile eze echere m ka a na-ewe Chineke iwe ebe inwe obi umeala bụ n'ime obi gị na n'uche gị ọ bụrụ na ị nwere obi dị umeala na uche dị umeala ọ ga-apụtachi ihe n'ụzọ nke chineke ziri ezi onye dị obi umeala anaghị eche maka onwe ya karịa ka o kwesịrị iche mana ha na-eche ndị ọzọ karịa ka ha na-eche onwe ha ha anaghị ebucha ihe banyere onwe ha n'obi ha ma onye ha bụ n'ime kraịst ma n'ime ya ha nwere nkwuwa okwu na-enweghị ụjọ chineke akpọọla anyị inwe nkwuwa okwu na inwekwa obi ike ma nke abụghị na anyị ga-abụ ndị ike na-emegbugharị ndị mmadụ ma na-emejọ ndị ọzọ ya mere site n'obi umeala anyị ga-enwe nkwuwa okwu n'ime kraịst ma achọrọ m iwere otu nkeji gwa gị okwu banye n'inwe nkwuwa okwu mana karịchaa inwe nkwuwa okwu n'ime ekpere o nweghị ihe anyị bụ n'onwe anyị ma anyị bụ ihe niile n'ime kraịst o nweghị ihe m ga-emenwu ma e wezụga ya ma aga m emenwu ihe ọ bụla nke ọ chọrọ ka m mee site na ya ị na-anụ ihe m na-ekwu agaghị m emenwu ma ewezụga ya ma aga m eme ihe ọ bụla nke m kwesịrị ime site na ya Enwere m ike ịgwa gị na ị siri ike karịa ka ị chere na ị siri nweta okwu nke bụ enweghị m ike n'okwu ndị nke ị na-agaghị na-eji eme okwu a gagharịzila na-ekwu na o siri ike agaghị m emeli ya ị nwere ike ime ihe ọ bụla nke ị kwesịrị ime na ndụ a ọ bụrụ na ị dabere na kraịst ma tụkwasị ya obi inyere gị aka amen ị nwere ike ịnọ n'ọnọdụ nke jọgburu onwe ya na njọ ma were kwu ihu ọchị nọrọ na ya ị nwekwara ike ịnọ ebe ahụ bụrụkwa ngọzi nye ndị ọzọ ma nọrọ na-emejọ onwe gị echere m na aga m ekwu nke ahụ ọzọ n'ihi na mgbe ụfọdụ anyị na-eche na ọ bụrụ na anyị nọrọ n'ọnọdụ siri ike ụwa niile kwesịrị ịkwụsị ruo mgbe anyị gboro mkpa anyị ma nke ahụ abụghị eziokwu ọ bụrụgodị na ị nọ na nwute Chineke nwere ike iji gị kwara ngwa ọrụ inyere onye ọzọ aka ma ọ bụrụ na ikwe ya ma nke a bụ ụzọ kacha mfe iji enweta ọgwụgwọ nke gị mgbe ihe na-ewute gị ị nwere ike ịnọ n'ọnọdụ siri ike nke ukwuu ma ị nwere ike ịnọ ebe a na igosi ọchị n'ihu gị na omume dị mma ma dị ka ị na-echere nwere onwe gị ị nwere ike ma bụrụkwa ngọzi nye ndị ọzọ mmadụ kwuo amen ndị efesọs isi atọ amaokwu nke iri na abụọ onye ozi pọl si n'ihi okwukwe nke anyị nwere n'ime ya anyị kwesịrị inwe nkwuwa okwu obi ike na ntụkwasị obi wee nwee mbanye n'efu inwe ike ịgwa chineke okwu na nnwere onwe na na-enweghị ụjọ ugbu a nke a bụ pọl onye si na abụ m onye isi ndị mmehie ma ọ na-ekwukwa n'ime kraịst n'ihi na anyị ma onye anyị bụ n'ime ya anyị nwere ike inwe nkwuwa okwu na mbanye ruo n'oche eze chineke iji nkwuwa okwu baa n'oche eze ma jụọ chineke ihe ndị na-adịghị mma na ndụ anyị nke na-ekwesịghịrị anyị ma ọ bụ nke anyị na-ekwesịghị inwe mana anyị nwere ike ịjụ ya n'ihi na ọ dị mma o nwere ike ụfọdụ n'ime unu anaghị ajụ n'ozuzu oke ma gwa ha na ịhụghị ya n'anya o nwere ike ọtụtụ n'ime unu anaghị ayọ ozuzo oke ịma afọ ole na ole gara aga enwere m ụdị mkpali a n'ime ma ama m na m nsọ na-akpalikwa anyị amen ajụla ha ọ bụrụ mkpali nke anụ arụ ya mana ọ bụrụ mkpali nke mọ nsọ kwee ka ọ pụta ìhè ma bulite ma dịka m na-ekpe ekpere otu ụbọchị enwere m mkpali a ikpe ekpere ka chineke kwe m ka m kụzie okwu chineke nye mmadụ ọbụla nke nọ n'ụwa ugbu a chere ekwe uche m asị nke a bụ iwi ara onwe onye ga-emeli nke ahụ ma ekwesị asị m ma onye ka ị chere na ịbụ onye ire achọghị ka ị na-ekpe ekpere nkwuwa okwu ị kwesịrị ị na-ekpe ekpere ihe buru ibu nke na-edodị gị anya ma chineke ọ ga-azakwa ya ma echere m otu a ka m ji chee n'ụbọchị ahụ chineke achọrọ m ịkụzi okwu a nye mmadụ niile bi n'ụwa ọ dị mma anyị enwetachabeghị ha mana anyị enwetala ọtụtụ atụgharịala ihe omume anyị ruo iri asatọ na atọ asụsụ dị iri asatọ na ise ugbu a nke a amaghị m otu ọnwụ n'ụwa a chineke jiri mee ya nke a bụ ihe m na-eme ya wee nye anyị ndị a niile dị egwu ndị na-eme ka ihe ndị a na-eme na ndị otu anyị niile ndị a dị egwu nọ n'ije ozi anyị gburugburu ụwa niile na ndị ije ozi ndị ọzọ ndị soro anyị na-arụ ya na-atụgharị ihe ndị a niile na-eme ihe ndị a niile ka ha na-eme ọ dị mkpa ka ndị mmadụ na-anụ okwu chineke n'asụsụ nke ha ọ bụrụgodị na asụsụ oyibo bụ asụsụ nke abụọ nye ha ha chọrọ ya n'asụsụ nke ha n'ihi na ha ga-anọrọ wee nara ya otu ahụ anyị nọ na ihe nzisa ozi niile n'etiti ọwụwa anyanwụ afrịka india eshia mongolia m na-agwa gị ebe ndị m nwere ike amaghị m etu m si aga ya okwu a na-arụ ọrụ na ndụ ndị mmadụ n'agbanyeghị asụsụ nke ha na-asụ ma ọ bụ omenala nke ha nwe jizọs a dị onye ọbụla mkpa ya mere site n'ịntanetị site na ihe nyocha site na ihe onyonyo site na redio site n'akwụkwọ ndị ebiri ebi site n'akwụkwọ ederede ozi ọma dị n'obi ụtọ ruo ụwa niile ugbu a ma abụghị m onye iberibe iche na ha na-ele m ụbọchị niile nke abụghị ime nganga mana aga m ka m gwa otu ihe ọ ga-akara m mma ikpe ekpere buru ibu ma nweta akụkụ ya karịa ikpe obere ekpere ma nwetacha ya bịanụ ya mere ana m ama gị aka n'ihu ịma na oru uru gị nke a bụ ihe mbụ ị ga-enweta iji gaa n'ihu Chineke ịma na oru uru gị ihe m na-ejike ịjụ gị erukwara m o kwesịrị m ma ejighị m aha m na-abịa eji m aha Jizọs na-abịa amaara m na emeela m ihe ọjọọ bụrụ ibu ịgbagharakwala m ichefukwalanụ ha agaghị dị m esogbu onwe m ikwu maka ndụ m nke gara aga ị na-anụ agwazila chineke okwu banyere ihe o chefurula kamgbe oge gara aga ị kwesịghị na-agwa chineke okwu banyere ndụ gị gara aga ị kwesịrị ikwu maka ọbịanihu gị otu anyị si ebido na ndụ anyị adịghị mkpa karịa otu anyị si akwụsị ma enwere m mbido ọjọọ mana ekpebiela m inwe nkwụsị dị mma kedu maka gị ugbu a gee ntị iyi ọ bụ ihe mere i jiri nwetabeghị chineke a na-ewere gị iwe na ị na-ayọ ihe kacha njọ nwere ike ime bụ ihe ihe ị na-ekwesịghị nweta ị gaghị enweta ya amen anaghị m agwa gị ka ịyọwa ya ihe ndị anụ arụ na-abaghị uru ma bido yọwa chineke ka o ji gị kwara ngwa ọrụ jiri m kwara ngwa ọrụ chineke jiri m kwara ngwa ọrụ inyere mmadụ aka hibru isi anọ amaokwu nke iri na ise akwụkwọ nsọ dị egwu anyị nwere onye isi nchụaja anyị enweghị onyeisi nke na-adịghị enwe ike ịghọta ma ọ bụ mee ebere ma soro anyị na-eche ihe banyere adịghị ike anyị na ihe ndị dagidere anyị na mkpagbu anyị na mmebọ nke ọnwụnwa ma onye ahụ nke a nwara na site n'akụkụ niile ma o mehieghị ihe ọ bụla nke ị na-agabiga ihe ọ bụla nke ọnwụnwa gị bụ jizọs na-aghọta ya n'ihi na a nwakwara ya onwe ya ma o mehieghị nke ahụ ọ tọ ya ụtọ mmadụ ole n'ime unu ka ọ bụ eche m ụmụ nwaanyị na-emekarị nka ọ dị gị ka ị nwee mmetụta na o nwere onye ga-akpọta gị nke ga-aghọta gị ịma n'ikpeazụ agwara m dev ọ bụrụgodị na ị naghị aghọta tụọ asị gwa m na ị na-aghọta ya mere ugbua otu n'ime ihe ndị ọ na-eme bụ aghọtara m ana m ama ama eme ka ọ na-enye m obi ụtọ amen ma jizọs na-aghọta ma ahụrụ m nke a n'anya banyere ya n'agbanyeghị ihe m na-agabiga n'ụbọchị ndị kachasị ike na ndụ m ọ na-aghọta ọ ghọtara gị amen amaokwu iri na isii si mgbe ahụ ka anyị bịa n'ihu oche eze chineke na-enweghị ụjọ na inwe ntụkwasị obi na nkwuwa okwu oche eze chineke bụ iru ọma nke na-eru uru ndị mmehie niile ka anyị wee nata obi ebere chineke nye ọdịda anyị niile ka anyị nwee ike ịnata amara inye aka na mkpa niile n'oge ọbụla dị mma enyemaka dabara adaba enyemaka n'oge kwesịrị nke na-abịa mgbe anyị chọrọ ya mgbe ị na-akpaghị agwa ọma esile n'ebe jizọs nọ gbalaga gbakwute ya ị gaghị ezonarị chineke ma kwere ya ma ọ bụ mba ọ dị ukwuu na-enyekwara ndị na-ekwesịrị inyere aka aka mana ị nweghị n'ihi na ịyọbeghị ya mere bido yọba mụta otu esi ekpebi ụzọ gị n'ụbọchị ekperela naanị onwe gị kama kpekwara ndị ọzọ onye ezi omume nwere nkwuwa okwu dị ka agụ nke a masịrị m ugbu a mpako bụ ihe dị njọ nke ukwuu ma a na-akọwa ya na ọ bụ ibuli onwe gị elu n'echiche dị elu ọ bụ itinye onwe gị na nganga na ịtụkwasị onwe gị obi na ịfụli elu na ihe nke aka gị ama m na ilere anya mata ugboro ole ejiri onwe kwuo okwu na nkọwa onwe onwe onwe onwe onwe akwụkwọ nsọ si na ọ bụrụ na anyị ga-eso kraịst anyị ga-eburu obe anyị wee soro ya chefuo onwe anyị nke a bụ obe nke anyị kwesịrị ibu iwepụ onwe anyị n'uche anyị buru kraịst n'uche ka o si n'ime anyị gaa njem anyị nwụrụ n'ebe onwe dị ma na-adịrị ya ndụ amen mpako na ime ọnụ na-agakọta ọnụ onye mpako na-ekwukarị ihe banyere ya onwe ya ma mụ onwe m achọghị m nnọọ inwe onye jupụtara na mpako ka ọ bụrụ ezi enyi m mgbe m zutere mmadụ naanị ihe ọ na-ekwu bụ ikwu banyere onwe ya ihe niile nke ha mezuru ihe niile banyere onwe ha onwe ha onwe ha onwe ha mgbe niile onwe ha adị m n'ọka ezie nke a abụghị ihe m na-achọ ikwu oge niile ọ kọwara ime ọnụ dịka mmadụ ikwu ihe ọ na-abụghị <laughs> ọ bụ ihe o kwuru ime ka ihe ị na-abụghị ị na-aghọ aghụghọ igosi onwe gị dịka ihe ị na-abụghị ime ọnụ bụ nnọọ ogbi n'ihi na ihe ọbụla dị mma nke anyị nwere ike ime ọ bụ naanị n'ihi na kraịst sitere na anyị na-eme ya amen ọ na-eme ka ị bụ ihe na-abụghị nke iche ihe dị elu na-ebute na-eche na ịma mgbe ị na-amaghị ngwa ka m gwa gị ihe mma ngwa ka gị ihe mma ama m ngwa ka m gwa gị ihe mma ịma onweghị ihe anyị ma ruo mgbe anyị matara na onweghị ihe anyị ma ahụrụ m ihe onye ozi Pọl kwuru n'anya ekpebiela m ịghara ịma ihe ọ bụla n'etiti unu na-abụghị Kraịst na n'ọnwa ọ nwụrụ n'elu obe chineke chọrọ ka anyị nwee amamihe mana anyị ekwesịghị na-agagharị ịgwa ụwa niile ihe anyị ma na-eche na o nwere ihe anyị bụ mgbe na-enweghị ihe anyị bụ okwu ndị ọlụlọ na-afụ ụfụ nganga ịnara otuto anyị nwere ike ikwuso onye ọbụla nke nwere mpako n'ụzọ na-ezighị ezi jupụtara n'onwe ha ugbu a enwere m kwuwa okwu banyere ụmụ m mana ịgwa gị eziokwu ọrụ a na-arụ na mmezi ije ozi a na-enye m nkwuwa okwu mana ana m echetara onwe m n'ụbọchị niile si nke a bụ chineke na ọbụghị m abụghị m onye nzuzu iche na enwere m ike n'ụzọ ọbụla nwere isi iwezụga nke a ma enwere m obi ekele na ị bịara ebe a n'abalị a ma ekwenyere m na chineke kpọtara gị amen ma ana m ekele chineke mgbe niile enwere ndị mmadụ nọ n'oche n'ihi na o nwere ụbọchị ndị na-enweghị ndị na-abịa maka m gwago otu ihe ụbọchị ndị ahụ dịrị anyị niile mma ma ọ dị mma anyị niile ịgabiga afọ ndị dị obere ma anyị enwetaghị ihe anyị chọrọ n'ihi na ọ na-enye aka inwe obi ekele nye ihe anyị nwere mgbe chineke mepere windo nke eluigwe bido na-awụpụ ngọzi ndị ahụ mmehie nke ekwensu mere bụ mmehie nke mpako e meburu ya ma ozi ga na-abụ abụ ahụ ya bụ ihe egwu ma ọ bụbu ihe ekere eke ihe dị ụtọ dị ịtụnanya makwa mma na Aịzaya isi iri na anọ malite na amaokwu nke iri na abụọ echetara ya ọdịda nke ekwensu olee otu isi si n'eluigwe daa onye nweta ihe anyanwụ ụtụtụ na nwa nke ụtụtụ olee etu esi kwatuo gị n'ala gị onye mere ka ike gwụ ụwa niile wee wetuo ha n'ala onye eze nkwuhie nke ekwensu nke babilọn i kwuru n'obi gị mana achọrọ m ka ị mata ugboro ole okwu a okwu a bụ aga m nọ na ya aga m arịgoro n'eluigwe aga m ewu oche eze m n'elu kpakpando nke chineke aga m anọ n'elu ugwu nke mgbakọ dị n'elu ugwu aga m arịgo n'elu elu nke urukpuru aga m eme onwe m dịka onye ahụ kachasị elu oh! ma nke a bụ ihe chineke zara a ga-ewedata gị n'ala mmụọ ya mere mgbe anyị na-ebuli onwe anyị elu chineke nwere ike iwetu anyị ala ọ na-agwa anyị ka anyị wetuo onwe anyị n'okpuru aka ya dị ike mana ọ bụrụ na anyị emeghị ọ ga-emere anyị ya ma nke a so n'otu n'ime ihe ndị na-akacha ụfụ nke anyị nwere ike ịgabiga n'echiche ọ bụ ijupụta n'onwe anyị mee ka chineke bịa gosi anyị na ihe anyị bụ ma ewezụga ya ugbu a ụbọchị anyị taa jupụtara na aga m ọtụtụ mmadụ chere na chineke adịghị ha mkpa nke a na-ewute m nke ukwu. n'ihi na chineke dị mma ọ dị nnọọ ezigbo ịtụnanya na egwu amaghị m nnọọ ihe ga-eme ka mmadụ ghara ịchọ inwe mmekọrịta ya na chineke adị mma otu a nwanne n'eziokwu amaghị m otu ọ dị ma aghọtaghị m ya n'ihi na mgbe gị na chineke nwere mmekọrịta ọ bụghị okpukpere ọ bụ inwe mmekọrịta gị na chineke ma echere m n'ikwu eziokwu na ihe ọjọọ ndị mmadụ hụrụ na n'okpukpere bụ akụkụ ihe mere na ọtụtụ mmadụ achọghị ha na chineke inwe mmekọrịta jizọs anwụghị ka anyị nwee okpukpere ya mere enwere m ike inwe okpukpere ejila na ị bụ onye katọlik ma ọ bụ luteran ma ọ bụ baptist ma ọ metọdist ma ọ pentikostal eme ọnụ biko ewekwala iwe mana chineke anaghị achọpụta nke ahụ amen ị kwenyere na jizọs na ọ nwụrụ ọnwụ n'ihi mmehie gị na o si n'ọnwụ bilie na ọ kwụrụ ụgwọ mmehie gị na site na ya na ị ga-enwe ndụ ọhụụ ị kwenyere na Chineke dị mma ị ma na echere m o nwere ndị na-ekwenyeghị nke ahụ ebe okwu ya gwụrụ bụ na ọ na-atụ m n'anya mgbe ụfọdụ agụọla m banyere ihe ndị a ọ na-atụ m n'anya ndị si na ha bụ ndị na-ekweghị na Chineke dị ọ bụrụ na ha chere na ha ga-aga n'iru na-eme ihe ha na-eme ma ha na Chineke nwetụkwa mmekọrịta na ha ga-eketa oke nkwa nke ịga eligwe onye ma mmadụ ole n'ime ha ga-echegharị tupu mgbe ahụ eruo lee ihe na-eme ka ndị mmadụ ghara ị na-achọ ka ha na chineke nwee mmekọrịta bụ bụ na ha chọrọ ime ihe ndị a nke ziri ezi dị ka okwu chineke kwuru ya ma ha niile na-emebi ha ma na-emebisi ha anyị kwesịrị ikpe ekpere ka ndị mmadụ nọ n'ụwa taa ma mee ka ịkụta mkpụrụ obi bawanye ka anyị nwee ike ịga n'ụwa niile na-enwusa dịka ihe na-enwu enwu nye ndị mmadụ ịma atụ ihe ha chọrọ ma gosi ha ihe mmekọrịta nke gị na jizọs dị ka ya Amen. nganga bute ụzọ ọdịda esowe ya mmụọ nke mfuli elu bute ụzọ ọdịda esowe ya o nwere otu akụkọ dị ịtụnanya na daniel isi anọ n'akwụkwọ daniel o nwere ike ịma ya ma ọ bụ na ịmaghị ya achọrọ m ịgbaga ume ka ị gụọ isi nke anọ niile ma emesịa ị nwere ike ji ya mere ọmụma akwụkwọ nsọ n'izu na-abịa abịa mana enwere m ike ịkọtụrụ gị banyere ya mana ị ga-emecha gụọ ya wee mụta ihe nke Chineke chọrọ ka anyị mụta n'ime ya na mgbede a Nebuka dị n'eze amaokwu nke mbụ daniel anọ amaokwu nke mbụ Nebuka dị n'eze eze nke ndị mmadụ obodo na asụsụ dị iche iche nke nọ n'elu ụwa ka udo mụbara gị ugbo achọrọ m ka ị gee ntị karịchaa na ihe nke o kwuru na amaokwu atọ na-abịa abịa ọ dị m nnọọ mma ka m gozi ihe ịrịba ama na ihe dị egwu nke Chineke kachasị elu gosirila n'ebe m nọ otu ihe ịrịba ama ya si dị elu na otu ọla ebube ya si dị ukwuu eze ya bụ alaeze na-adịgide ma iche isi ya sitere n'ọgbọ ruo n'ọgbọ ka Chineke mụ onwe mbụ Nebukadneza nọ na-ezu ike n'ụlọ m ma ana m aga n'iru n'oche eze m ma dịka ọ na-enwe omume ziri ezi <laughs> wee na-enye Chineke otuto niile na ihe niile dị mma nke na-eme n'ime ndụ ya ma anyị kwesịrị ị na-ekwupụta nke ahụ n'ụbọchị niile Chineke ama m na onweghị ihe m bụ ma ewezụga gị enwere m obi ekele banyere ihe niile nke ị mere na m ewereghị m ya dịka ihe egwuregwu ụgbọala ihe m ga-ekwu achọghị m ka nke a funarị gị ụzọ kacha elu nke anyị nwere ike isi gosi na anyị nwere ezi obi ekele ihe ndị dị mma nke Chineke merela anyị bụ ịga bụrụ ngọzi nye onye ọzọ ekwela ka ekele gị bụrụ naanị okwu na-enweghị ihe dị n'ime ya ma were omume soo ya chineke ị dịrị m mma na-enweghị ihe ọ bụla m mere gị mana achọrọ m ịchọtakwa onye na-ekwesịghị ka e mere ya ebere wee mere ya ebere naanị iji gosi ha otu isi dị mma ana m agwa gị ọ bụrụ na onye oyiri kraịst ọ bụla ga-abanye n'ime ụwa gaa mee otu a ọ gaghị ete aka anyị niile ala ụlọ ka m jụọ gị ajụjụ mmadụ o mejọọla gị gị ka a nọrọkwa na-enweghị mgbaghara ịma ihe anyị kwesịrị ime bụ iwetu onwe anyị ala wee sị chineke ana m agbaghara n'agbanyeghị na achọghị m ịgbaghara ma ọ bụ na ha ekwesịghị ka agbaghara achọrọ m irubere gị isi ịma ọ bụ nganga na-ebutere anyị ị na-ele ihe ndị mmadụ na-eme anyị ma chefuo na mgbe ụfọdụ anyị na-emejọkwa ndị ọzọ mana ọ dị m ụtọ na Chineke na-agbaghara anyị maka anyị ndị ọzọ otu ihe ahụ ịma ekwenyere m na mkpụrụ nke mmụọ nsọ bụ ihe dị oke mkpa mgbe mmụọ nsọ batara n'ime ndụ anyị ọ na-achọ ka anyị kwere ya ka o soro anyị rụọ ọrụ n'ime anyị wee wulite mkpụrụ ahụ n'ime anyị ịhụnanya ọṅụ udo ndidi dị mma na ihe ndị ọzọ ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meya